as you can see all ụzọ abụ ụzọ awara awara awa si Ọnịcha wee jebe Owerri hmm? ebe ahụ ị na-afụ Warri Ifite ebe a na-akpọ Jizọs bus stop ọ hmm? bụrụ na eh, isi Ọnịcha na-abịa ihe ndị ahụ ya afụ ọ bụrụ na isi Owerri ihe afụ ụtọ dị etu a ebe a bụ Jesus bus stop as you can see it for there Jesus bus stop ebe a bụ Jesus bus stop ọ bụrụ na isi nwere na-abịa a ga-akwụsị gị na ya bụ Jesus bus stop ọ bụkwa na isi Ọnịcha a ga-akwụsị na the other side of it then cross right opposite ya bụ Jesus bus stop ọ bụrụ na ịrute na ya bụ Jesus bus stop ị ga-afụ jọnshọn anyị na-enye anya kịta nke ọnyanwa bụ bus stop bus stop um, uh, junction dị beside that Jesus bus hmm, ọ na ya bụ jọnshọn ka anyị nọ ihe a inezie anya na ebe anyị afụ ụzọ gara streeti ee eh, ị afụ ụzọ gara streeti yes ụzọ nke a bụ nke gara streeti ị afụ nke gara left ya inezie anya ebe a ị afụ nke gara ụzọ nke gara right ụzọ nke gara right a ịna-anya beside ụzọ gara right ị afụ black signboard hmm? Hmm. ọ black signboard a ka ị ga-afụ maka na bana ahụ bana beria enwere ike iwepụ ihe anytime so ịfụrụ ya T junction nke a gara straight nke a gara left nke a gara right hmm? ịfụrụ nke gara right nke a garị right bụ niile eje na be eze ana Ugochi tubelu Oraifite hmm? mhm. ị na afịa ị na-aga n'ụzọ agara right kịta dịka m na-egosi gị ya ị ga na-afụkwa main road anya fụrụ ya ụzọ a bụ four post away to Ogbuefi Eze-Ana Ugochi Tubel house ghọtara ya bido na Jizọs bus stop a hmm, onye ọbụla bụ onye ebe a hmm, e jụrụ n'ihi na eje na nke Ogbuefi Eze-Ana Ugochi tubelu will direct you to my house hmm, dịka m si wee kwu memo depụtara main road you can see it ọnya eh, federal road ị na-afụ jere Owerri ị ka na-afụ so bụ na ị na-aga na ụzọ nke ahụ dị right ị ga na-afụkwa federal road anya mhm. you continue na-aga na-aga ihe ndị ị ga-afụ yes you can feel yes eh, ebe ahụ you turn mana ị na-agakwa na ebe ị na-aga mhm. ị na-aga ị afụkwa aka bụ the first house ị ga-afụ na ịbata na ya bụ lane mhm. ị ga this is the first compound you will see ị na-agakwa first compound ị ga-afụ gate ya first compound mhm. so ọnya nwere ihe this is the first compound ị Ifuta afụ ịfụcha first compound echefukwana na anụgochi itubelu na ogbuefi compound the third compound ị ga-afụ na ọ bụrụ na ịbata na ya bụ steeti a echefukwana na ị na-aga na ya ị ga na-afụkwa federal highway hmm? Hmm. so anyakwa ị ga na-aga the compound ị ga-afụ next bụ eh, my junior brother's house compound. Mm-hmm. My junior brother's compound bụ dị nke anyị na ha afụ na ọ ma junior brother's compound dị ha yes ọ bụrụ na ị gasịa na nke the next one ị afụ bụ nke Ezana hmm? Ezana Ugochi tubelu ịfụrụ ya ebe ị na-afụ kịta bụ fensi nke my brother ebe endere now the next fensi ị na-afụ nke eze a n'Ugochi twelve ịfụrụ ya unu ị na-afụ bụ eze a n'Ugochi twelve house nekwu anya n'aka na ị afụkwa ya federal road a na-ekwu nekwu anya taa ị ga-afụ na o nwere tap ebe ndị mmadụ na-abịa ekuru mmiri ịfụrụ ya ọ bụ eze anugochi tiwara ị na-afụ ha hmm? yes fụrụ ya ah, ebe a niile na-afụ ụbọeze na fensi ya niile ụbọeze anugochi tiwara ọ bụrụ na ị tara abụeze anugochi tiwara ihe na-anya fụ obere geeti ihe afụ ya ha na-edere ya ugochi tubelu ịfụrụ ya na the entrance small gate ezan edere ugochi tubelu maka anyị batazie n'ime for ya yes whether hmm. the new house of Eze and Ugochi tuba yes na Mm hmm so ebe a ị ga-afụzie nke a obi the new house of Eze and Ugochi Tiwa daalụ anyị mm chide mmadụ aha gazie maka na be zanụ Ugochi tiwara onye nwere ihe a hmm. bezi anyị enye direction ebe ị ga-anọ wee chelụ o wee luo ya tọn hmm. ya gazienụ ee ị na-abịa na bezi zanụ Ugochi tiwara echefukwara na ihe esendịrị m meseji ka ị wee nwee ike bukuo sọ ya abụta ọnụ gị hmm, na mgbe ihe ji wee bịa wee fụ ya You send the emotion at WhatsApp. Send the 0805 7837 672. Ezana Ugochitubel. Ah, ọ dịfite. Ya gazienụ. Ah, Ogbuefi agazie n'ọfọ.